òkè wọlé ilé òkè ẹni ní yóò ti sọpọta òkè ẹni òkè ní ẹni tí bẹ́ẹ̀ ni òkè. Yàrá gan, ìhọ́jà scholarship kò kọ̀ọ̀kan. ọmọ egun ọ̀sọ́ lọ́nà ọmọ oúnjẹ pẹ̀tẹ́ ọmọ mẹ́ta ẹ máa lọ.

Are you ready? I get that. What is ma anọdụzie onye ọbụla ma anọlụ onye ọbụla ma anọlụ onye ọ mma chisa dịgidida yide n'ime njikọ ka koraa for business o akɔkɔ odi ka kule ne ka yi na ɛkyɛ. Mama kan ne kutu ni mama kan ne kutu ni ɔlɔpɔ kan. Naa naa naa.

nne m bụ onye isi ọfịa ebe a nna m nọ ebe a ọmụbugo Ah, okay, ọ nọrọ ọ nọrọgoro ọ na-echebu asị ka ya na-echelu ka gọvanọ bịa mana anụ m na ọ nọ ọ nọ ọ ga-adị 90 years by 11th of November and it is about the oldest scout person nọ na Nigeria today ya na gọvanọ nwere ife ji gọva on the scout bọsị gọvanọ bịa be m na the 3rd of January 2017 ọ gọrọ anyị ọfọ wee sị na ije mụ na ya mụ na gọvanọ a ga-abụ ije mmiri bọsị ọ kpelụ m ekpele na February this year ka m na-ebido njem a ọ dị na teepu m ga-ese ndịrị gị Your Excellency ụlọ tekwala ya oge ọbụla m afụ na anyị njesi ya nsị ya na nna eji agụleri ị nọtara ada si nke maka ọyị nwoke I'm very glad oh unfortunately ike bụ gwa ọnọgo n'ọbụla ịmago na um, eh, nwoke a na-ebu ibu na abụọ Ọ ọnọ ọna anyị na-ebuzi ya ka agwa kịta wee na-asị ekele chineke kene nwanyị ndị be m e, maka na nne m anọrọzie nwelụzie m na ọnọ melụzie ma nne bụrụ ma nwunye bụrụ ma ife niile kene ndị be m ma ụmụ ma ife aja niile togeda ọgwụ togeda eme deme eme. wee bịazie very important lead ma na isi ọfịa isi ọfịa mụrụ m nọ isi ọfịa mee ka ndị etua ndị igwe na ndị ichie niile ma ndị isi ọfịa niile the six villages isi ọfịa ebenesi ekene m ụnụ niile wee na-ekene in particular tata ụnụ niile bịasịla ebe a tata ndị abụrọ ndị isi ọfịa bịa ịbịa nọnyere anyị tata bụ ili ji ọfụ isi ọfịa Isiofia wee sị n'ọtata ka fa ga-eju wee bunye m okpu a otege a na-ekwu ya a na-ekwu ya asị mba ee eh, na oge echusi m echichi by the 45 communities in the eh, Agwata na Orumba in 2004 ebe ọbụla a na-asụzi ka echi echichi ọzọ asị mba n'ọsọ nke a ka m ewe ee eh, mụ na igwe anyị agbaghaligide for the last three years or mana ebe e mere ana eme ome ndị onowu nyekwa m kịta um, ife a iji rimindkwa m na fachikwa eme echichi o fachili m mmụta bakụ ndị onowu anambra a na-eme ebule ọbịa chie um, eh, nkeba ifechi wetalụ a na-emezi e, agụleri chizie odeji mba enwere ya ọtọ ebe a ozugbo ikwe anyị si mba na ife a na-akọ ife a eche esi bụ ife a by fire by force ọ ga-eme na so isi ọfịa ekene m ụnụ kene ndị niile bịara ebe a but very importantly achọrọ m iji ohere a wee kene chief guest of honor the willingly working governor of Anambra the national leader of the All Progressive Grand Alliance APOGA na oso dị eme mma eme nyere anyị ọ sọpraịs visit ka o nyere anyị tata ọ bịa ya na oge ya na nọ ya na aba ọsị ya na mba na ndị maka nọtara anọta mmasị bụrụ ma jaa wee ebe a anyị na-achọ ife nte ebe a osodieme nnọọ na ana isi ọfịa nnọọ ife na-achọ ikwu ịgwa ụnụ oge ga-abịa mgbe Isofia ga-eme reception mgbe anyị ga-asị eme na-akpọku edike nnọọ isi oge oge ga-elu oge ga-elu mgbe ndị OAU maka na anya bụ agụ na-eche mba OAU ndị OAU chịrị mmadụ ịtọ echichi mmadụ ịtọ nọ ndụ tata onye nke ize echiri echichi bụ the late Dr. Alex Ekwueme onye nke ịbụ echiri echichi bụ mụnwa onye nke ịtọ mma akpa afọ onye a mana onye nke ọzọ bụzi oke ọdịna ya agụ na-eche mba oau ọpụ ya n'ebe ebe ahụ na ya ebe ahụ isi ọfịa na-ekwe agụ na-eche mba oau ee tụọ na ya agụ na-eche mba ndị oau si ka m gwa gị ibidolo ọchịchị a ọ bụrụ na ị bidoro ya na step 2 you are ending at step 100 you started strong and you are finishing much much stronger ịbụ odogwu ama mbala bụrụ akpọkuo dike na agụlen mana ebe agụ na-eche mba na OAU uh, OAU na ọma mbala enwere m um, fa abụọ dịka m um, uh, maazị m nke bụ di ya mara m nke bụ nwunye mana fa dịka ofe ife na ibi ya emesịa mgbe this will be over OAU ga-anabata gị as nwa anyị as nwanne anyị as one of us ọfịa ga-eme aka ga-enwe mkpọsa ọfịa ga-ekene gị ekene ọ bụrụ tata tata bụ echichi ka anyị bịa mana ka ngwa ọnụ ndị Anambra onye agba bụ leader like no other and ya very lightly ọ akpọla ya akpọkuo dike akpọkuo ya bụ dike ọ na-eme nyanwa bụ onye isi anyị na-apụga o wee nesasị anya na Anambra niile were sị na onye ga-anọchie na-agụ ọka bụ n'elu onye ka m bụ chali nwa mgbe afọ n'ọkwanụ chali nwa mgbe afọ ga-anọchie akpọkụ edike ndo anyị tụrụ anyị si ekwu ya na be anyị ndo ndo ndo Isofia kwenu ha atịk mbọsị a ga-eme mbọsị a ga-akpọbata ya anyị ebido na amarọ m ebe anyị ebido gbawa egbe nduru mana ya dịba ọhamadike si na ọ na-abịa mba ọ bụrụ na-abịa oke anyị na-agụrụ ụzọ Igbo ka anyị ebido gbawa anya ana asị unu nnọọ ka a rapụ ikwuru ọtụtụ okwu gaba mana anyị na-eje agụ ọka akpọkue dike nọ n'isi agha ana akpọkụ onye bụ dike omegịnị ọ na-awa agakwuo tata echie m dike udo nke gụwaba akpọkuo dike ị na-eme a akpọkuo gị nara na-aga ya na-eso gị n'azụ kedu ebe onye ka nọ eze ndị yutu my deputy ọ kpụkọrọ anyị na-aga ahịa na-eme gịnị ahịa na-eso na ọhamadike ebe a na-agba anyanwụ ds onye ndozi mba na ife niile ogilisi igbo o nke mee na onye ofe ya efe ya dị ah! nwanna ọ nwanna ka ọ bụ ọ nwanne m nwoke ka ọ bụ anyị chanyere na asị ụnụ nnọọ anyị nnọọ so o nwere okwu ọzọ m na-ekwu na-abụrụ ike na isi ọfịa maka na asị na onye amụma nwere ugwu fee sọ nsọ na be ya mana ife eme taata otego a na-ekwu na a ga-eme ya bụ na onye amụma nke a mee gịnị na o nwere ugwu na be nne ya wee na-asị isi ọfịa deme deme anyị ga-ebilizi nyabụ ije a sị na ebidogo kampen bọsị mbịala ikwu okwu iji agụọ ka abịa m ebe a ebe a jukwala etu a wee sị ndị isi ọfịa ma ụnọ sị ka njebe ụnụ si njebe na febụwarị tata by the lead through the leadership of his excellency and the best political party dị na Nigeria apụga ewee sị na ọmụnwa ga-ebu the flag apụga under his leadership and the leadership of our party and our stakeholders wee agụ aka hia wee kpọọ ọ gwara ndị anyị nafa n'azụ ya ebidogo kampen so simuli eme gịnị gaba anambra ma afọka steeti si apụga ụlọ ọnọkwụ ya e. anyị ọ ga-emelikwa ya e. ọgwara pati ọzọ nọ ebe a gwọ ọgwara pati ọzọ nọ na anambra anyị ga-emeli bọsị anyị melielụ anyị gụla egwu anyị bụrụ na isi, anyị esi agụleri budata ya ọbịa, si Izuọfịa bụrụ ya na agụleri eh, egbe a na-ada ebe niile so ekene ka m ji wee bịa wee na-asị ụnụ niile ụkwụ ụnụ ji wee gaa anaghị akalị nke ụnụ ji and uh, under your leadership, our Apuga continues to grow from strength to strength. Achọrọ m ije bọọlụ ụnụ weta ife omego na Anambra. Ife agba n'aka ejiri eme enye eme gịnị? O nwere adreesị ndị be anyị gụrụ. Ma ife dị n'email Isiofia. All your projects here. Agụsị gị emesị enye gị a copy of it. Maara ha asịrị ya because ị nọ in a haste. Mana ụbọchị anyị ga-eresivu ya ebe a. maka ncha niile wee na-asị gị ndị bịara ije nnọọnụ ife na eche ebe a biko ndị niile nọ ebe a nna m nna mmiri afọ m ife a na-eke onwe ndị aṅụbara mmiri ma ndị vip a ma ife niile ọ bụ ụlọ ọ ga-ekwe ma ụlọ esoro anya na-agba anyanwụ anya na ya dị na mana pakeji ya nke ya emesịa anyị akpụrụ ma ebili ma ife niile anyị ji wee na-asị ya ọbịa emesịa anyị akpụrụ ya gbunawe m agụle nọọ dike ka ọ bụ e, akpọkwe dike nọ nọ nọ isọfi ekene m ụlọ biko dịenụ dike udo